Thank you. kịta ka ọ na ahapụ n'alaba ihe niile na-eme ka ndị union alaba yutu alaba onye ọ na-adị dị, onye ọ na-apụta for dem etu o kwesịrị isi wee do etu o kwesịrị isi wee dụ.